AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezigbo onye na-ege ntị ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ biko anyị na-eme ka anyị mara gị onye na-ege ntị sị na ezigbo ohere a nke anyị ji na-eleba anya n'ime okwu a ga-abụ ohere nke ga-enyere anyị aka itolite ọbụna n'ụzọ ndị nke anyị na-eleghị anya ọ dịghị mgbe anyị tụgharịchara uche n'ihe ndị a gaghara ịmụta otu ihe mụnwa akwaranụ ịmụta otu ihe site na ntụgharị okwu anyị n'ụbọchị ndị a ana m arịọ ka Chineke nyekwara anyị aka ka anyị na-aga n'ihu na-enye anyị izu na nghọta mgbe anyị na-atụgharị uche n'okwu ndị a biko gị onye na-ege m ntị ị mara na na ụmụaka ndị nne na nna ha na-azụliteghị na-abụkarị ụmụaka ndị na-adaba na nramahụ ihe ọ bụla nwoke gwara ha ha ekweta n'ihi gịnị ọ bụghị nne na nna wepụtara ohere ha zụọ nwatakịrị a mee ka ha mara ihe nke ị chọrọ na ihe nke ị na-achọghị ime ka ha bido wupụta n'ime onwe ha ụzọ kwesịrị ekwesị ha ga-esi wee dị ndụ wee bụrụ ndị ihe ga-agara nke ọma na mgbe n'ihu ọ bụrụ na m kpọnyere nwanne m nwaanyị nwa m bụ nwanne m nwoke ị ga-ahụ na ọ dị ihe ụfọdụ ọ ga-eme onye a ya na ya bikwuo okwu dị ka nwatakịrị na-etolite etolite ya echee na onye ahụ na-eme ya ihe ọjọọ ọ gaghị ama na ọ na-achọ ịnapụta ya na nsogbu ya ahụ onye ahụ iro mgbe nwanne m nwoke ma ọ bụ nwanne m nwaanyị hụrụ na nwa m na-ahụ ya iro n'ihi na ọ na-atụziri ya aka ọ gakwanụ achọ ka mụ na ya nwee nghọherịta ihe ọ ga-eme bụ ya agbachi nkịtị ma ọ bụrụ n'ụlọ m m ga-azọgide ụkwụ n'ala si ya ihe a apụghị ime n'ụlọ a otu a ka m chọrọ ka ọ dị ị ghaghị ịkpa agwa otu ahụ ruekwa mgbe ị toruru iji aka gị nwee mkpebi nke ihe nke ị kwesịrị ime na ndụ ọ bụrụ na nwa agbọghọ hụrụ onwe ya n'ọnọdụ na nne ya na nna ya gbagharịtara ị ga-ahụ na nwa agbọghọ bịa bụ ndị ụfọdụ ọ na-abụ ha kpaa agwa dị aṅa onye ọ bụla elegharịara ha anya si nke a ọ bụkwa mmadụ n'ihi gịnị ụfọdụ n'ime ha na-emefe ihe oke uwe ha na-eti eti na-egosi gị ihe ha bụ ụdị otu ha na-eso na-egosi gị ihe ha bụ otu ha na-esi ekwu okwu otu ha na-esi akpara ụka na na-agwa gị na onye nke a ọ dịghị ihe eji ya eme nke a na-egosi anyị na ụfọdụ n'ime ụmụaka bụ ndị na-enwebeghị nghọta n'ụzọ ọbụla ma maọbụ ndị ha na nwoke n'ụzọ ọ bụla enwebeghị ihe mere ka ha bịakọta n'otu n'ihi gịnị ikekwa nna ya nke ya na ya nọ bụ onye ihe nke ọ na-alụ ma ọ bụ ọlụ ya na-anaghị enyefe ilebara nwa agbọghọ anya n'ihi ya ngwa ngwa ọ pụrụ n'ezi hụ nwa okorobịa ọzọ ọ ga-achọ inwe nhuku ma ọ bụ nwee mmasị ebe onye ahụ nọ ya ka anyị ji na-adọ anyị aka na ntị sị na mmekọrịta mbụ nke nwa agbọghọbịa na-enwe na ebe nwoke nọ na-abụ nke ọ na-amụta site na nna ya otu ya na nna ya si na-emerite ihe otu ya na nna ya si na-akparịta ụka otu nna ya si na-akpasị ya agwa ga-eme ka nwa agbọghọbịa bụrụ onye nwere nghọta na ụzọ nke esi ebi ndụ gị na nwoke ọbụla ma ọ bụ n'ezi ma ọ bụ n'ụlọ ọ bụrụ na ezinụlọ gị gbasasịrị agbasasị gị onye na-ege ntị nwaanyị gị agawarala nke ya gị nwa agawarala nke gị olee otu isi na-ebi ndụ ma ọ bụrụ na ubu gị gị onye nke nwoke ka ọ dabere iwelite nwatakịrị ya bụ nwa agbọghọ gị nne olee otu isi na-ebi ndụ ma ọ bụrụ na ubu gị ka ọ dabere iwelite nwatakịrị a bụ nwa agbọghọ nke unu kpọpụtara n'ụwa ma gbawa ya aka nne ma ọ bụ gbawa ya aka nna n'ihi na mgbe ị nwa gị nwaanyị gị bụ nne biri iche ime na ya onye na-enweghị nna ma nna ya dị ya gị nwoke mgbe ị kpọrọ nwa gị nwaanyị biri iche ime na ya nwa na-enweghị nne ma nne ya nọ ya iche na nwatakịrị a a na-ama onye mụrụ ya otu ntakịrị ọhana nwatakịrị na-ama onye mụrụ ya n'ihi gị nwoke onye nke anyị na-akpọbata n'ụlọ na-abịa ya esiere gị gị mechasịwa ụkwụ mechasịwa aka ịmaghị na ọ ga-egosi nwa gị nwaanyị ahụ na ọ bụghị ya mụrụ ya gị nwaanyị onye nke ahụ gị na ya na-anọ ịmaghị na ọ ga-akpasị nwa gị nwaanyị agwa nke ga-egosi ya na ọ bụghị nna ya mgbe gara aga ọ dị otu ihe merenụ nke m chọrọ ka anyị leba anya n'ime ya ọ dị ụmụ okorobịa ọ bụ ọnọdụ ọrụ ha ma ọ bụ ihe ụfọdụ nke ha na-eme n'ime ndụ ga na-ebupụtu ha ebupụtu mgbe ụfọdụ ha ga-abụ ndị ha na ezinụlọ ha ga-anọ ọ dị nwokorobịa mụ na ya na-akparị ụka ya sị m na ihe ọ bụla nke ga-ewezuga ya ebe ezinụlọ ya nọ na ya agaghị etinye aka n'ihe ndị ahụ ọsọkwa ka ọ bụrụ ihe ndị ahụ bụ ihe nke ga-ewetara ya ọbụba nke ọ ga-abụ ya bachaa onye hụrụ ya anọ ya kpọrọ ya isi n'ala ya gba ụgbọala ọ bụ onye ọbụla hụrụ ya anọ onye ahụ aga pasa ụgbọala nke ya lewe ya anya na ya ga-ahapụ ya n'ihi gịnị ọ na-ewezuga ya n'ịkwụ ụgwọ ya ji ezinụlọ ya okorobịa mgbe ọ na-ekwu okwu a ka mụ na ya na-atụgharị uche ọ maghị na nsọpụrụ nke m na-enye ya mbụ abụrụla ihe nwere ntinye n'ime ya nwee nkwanye ùgwù dị iche n'ihi na okorobịa bụ onye ji ezinụlọ ya kpọrọ ihe ma gị okorobịa ga-apụnụ gaa ebe dị anya hapụ ezinụlọ gị gị nwaanyị nke hapụrụ ụmụaka agwa ndị ahụ ị na-akpa chee na ụmụ gị amaghị ihe ma ndị ị na-eme n'ihu anya ha ma ndị ị na-eme chee na ha nọ n'ụra marakwa na ọ dị ogo ụmụaka na-etoru mgbe ị chere na ha nọ n'ụra ịma na ha ekefusiri anya na-ele gị ọ bụ ụmụaka bụ ndị na-enwe ike kọrọ nna ha ihe niile nke na-eme mgbe ị na-anọghị ya ma ndị ahụ ị mere n'abalị chee na ha hiri ụra ha na-enwe ike kpọọ aha ndị ahụ niile na-achọta gị n'otu n'otu mgbe ha na-akọrọ nna ha akụkọ ihe nke na-eme ma ọ bụ otu ha si na-ebi mgbe ọ na-anọghị ya gị onye na-ege ntị mgbe ihe ndị a na-eme n'ezinụlọ m na ezinụlọ gị n'ihi gịnị anyị enweghị ike ijikọta onwe anyị ọnụ biri dịka di na nwaanyị ọ bụdụrorị na ọ dị ebe nghọherịta si dị na mbido nke ọlụlụ mụ na gị ọ bụ na anyị agaghị enwe ike rịọ amara nke Chineke n'ihi ụmụaka nke Chineke nyeworo anyị anyị anọgide mee ka ọlụlụ di na nwaanyị ahụ bụrụ nke ga-aga nke ọma ọ bụ ya bụ ihe m chọrọ ka ụmụ nwaanyị anyị na ụmụ nwoke anyị na-atụle n'ụbọchị ndị a ihe ahụ nwatakịrị na-ahụ m na-eme n'abalị ebe m chụpụrụ nwaanyị nke m lụrụ alụ mụ na ya ebikwaghị gịnị ka ị chere ọ ga-eme ọ bụ ya bụ ihe ọ na-ahụ dịka ụzọ esi ebi ndụ gị onye na-ege m ntị ndị ahụ m mere mgbe nwa m na-ehi ụra ọ bụ ya bụ ihe ọ ga-ahụ dịka ụzọ esi ebi ndụ n'ihi na amaghị m na ọ na-ele m anya kedu otu m ga-esi rịọ Chineke arịrịọ nweta nwa ma laa nwa m n'iyi kedu ihe anyị ga-eji wee na-enye ekwensu ohere ịbata n'ezinụlọ itinye ụmụaka na-adịghị ihe ha ma na nramahụ nke ha na-apụghị isi n'ime ya iwepụ onwe ha nwa Chineke nyere mụ na gị abụrụ ihe a ga na-akpa ebe ọ bụla gbakọrọ n'ọha biko ọ bụ ihe ọjọọ ọ dị ihe nke ga-eweta nkewa n'etiti mụ na nwaanyị m biko ka anyị jisi ike n'ụbọchị ndị a leba ihe ndị anya ma si ebe ahụ wepụ onwe anyị ọ dịghị onye ọbụla pụrụ ịta nwa agbọghọ na-esi otu akpa agwa ụta n'ihi gịnị nwa agbọghọbịa ọ bụ ọnọdụ nke o nwetara onwe ya n'ime ya dubara ya ya mee ya ọ bụkwa onye pụrụ iji onwe ya aka biko nwa m nwaanyị ọ dabakwara n'otu a kpachara n'anya gị ọ dịkwa ụmụaka a na-ahapụ ha baa uru ndị Igbo na-atụ ilu ha sị adụwa nwatakịrị nwere nne na nna ọdụ nke na-enweghị nne na nna abịa gewe ntị m na-agwa gị na ị pụrụ ịbụ onye dị iche ị pụrụ ịbụ onye ndị mmadụ ga-ahụ ha eweliere Chineke aka elu sị n'agbanyeghị ọnọdụ nwa anọ nwa abụ nwa iji e eme ihe mgbe ị na-eme ihe dị otu a ka onye nwe m gọzie gị onye okenye eze nlewemchi imela na ndụmọdụ nke inyere anyị n'ụbọchị taa ka anyị bụrụ ihe onyonyo nye ndị enyi anyị ka ha wee mara kraịst ka ha wee kpaa agwa ọma ka anyị niile wee keta alaeze nke chineke imela na ndụmọdụ nke inyere anyị anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot mara na ị nwere ike krai naekwentị na 070 6363 7224 070 63 637224 anyị na-ekele ụmụnne anyị nwoke na ụmụnne anyị nwaanyị ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị ka anyị ga-abụ ọma mgbe anyị ga-anabata onye mgbasa ozi Levi nwoke otuto dum dịrị onye nwe anyị Adam. nke ndị Seventh Day Adventist Church Choir ụmụaka ya district nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi livi nwoke ga-ewetara anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ igbo bụ igbo ndewonụ ka unu bụrụ ndị agọziri ka ihe gara unu nke ọma ka unu nwee ndụ ka ị na-eji obi dị nro daanara okwu chineke nke ọ na-enye gị ka ọ dịrị gị mma n'ezie anyị ga-anụ okwu a nke si ajụjụ a na-ajụ na ngalaba ụzọ ajụjụ a na-ajụ na ngalaba ụzọ ka onye nwaanyị gọzie unu ka anyị mechie anya chie anyị n'ime ajụjụ a nke onye na-amaghị ụzọ m ga-eju na ngalaba ụzọ kwee ka anyị hụ ezi ụzọ ahụ ma soo ya dị ndụ n'ime ya ka ọ ga-abụ anyị mgbaso ya ya dịrị anyị mma mezute obi anyị ka anyị ghara imechi obi anyị dị ka ndị ochie ka anyị were obi ndị nro nara okwu gị n'aha jizọs ajụjụ a ga-ajụ na ngalaba ụzọ ndị enyi m ọ ga-abụ na isi ebe dị anya na-alọ o nwere ike ịbụ na arụ asịala ụzọ ebe e, ka ee ka ịbịadu na mara na amara ochie makwaghị ya ọ pụrụ ịpụrụ ịjụ ajụjụ dịghị ụzọ mkpụrụ ebe ma ọ bụ ebe a ee ị ga-ahụkwa onye na asa gị ajụjụ gaa n'aka anyị ma ọ bụ n'aka ịkpa ọ bụrụ na ụzọ ga-eduga gị na ndụ mbụ n'aka anyị ọ ga-asị gị gaa n'aka anyị na ị ga-erute ebe ị chọrọ ịga ya bụkwanụ na ọ sị gị gaa n'aka nri ahụ na ị ga-erute ebe ị chọrọ ịga gị were aka gị họrọ ịga n'aka ịkpa gaa daba n'aka ndị ntụrụ onye dufuru gị na ji aka gị họrọ ndị ntụrụ atụrụ gị nufuo gị ebe ahụ ya gị na iji lọ ọ bụ eziokwu ọ bụ eziokwu nwanne m ọ dịkakwa chineke se onye na-amaghị ụzọ ma ọ jụọ ajụjụ ụzọ n'akwụkwọ jeremaya isi isii amaokwu iri na isii ebe a chineke sị pụta guzoro jụọ ajụjụ ụzọ ochie jeekwa ije n'ime ya ịgakwa gakwa onye onye nga etụrụ gị aka ụzọ m ya sị ma iji ije na gịnị n'ime ya ma ndị ka ochie Israel ka ochie nsị mba anyị agaghị eje nwanne m esola ndị Israel ochie see na ị gaghị eje o chineke ụwa anyị ndị ka ụwa ga-adị otu a bụ ebe mmadụ ama kwa ụzọ ihe na-eme n'ụwa emeela ka ime imerime mmadụ na-ajụ gịnị mbụ ezi ụzọ dị olee ụzọ nzukọ nka mma olee ọrụ nka mma nwa chineke m kwesịrị ịrụ olee ije nka mma onye nke chineke kwesịrị ije ajụjụ n'otu a amalitefu taa olee ihe m ga-eme ma ebe chineke m nọ ụdị ajụjụ a mbịa chineke m ga mmụọ ya m ga-eseghi lekwa ụzọ nka mma ọ ga-adịrị ihe ije echiche ise ahụla m ụzọ nka mma ka m jee ya ma imere ime ndị isoro ndị Izrel sị mba aga m eche mba aga m ekwere mba agaghị m eso dị nke kwụla ya onye ga-eche ezi ụzọ gasị mba agaghị m aga ka ee ụzọ ndị mma laa mmadụ ma chineke nsị ka abụghị ezi ụzọ họrọ ụzọ ke gawala ya ọ ga-adịrị gị mma ma mmadụ ga-ese mba aga m iso nke ọ dịkwa ka nke chineke nsị lee iwu m mee ya debe ya ọ ga-adịrị gị mma mmadụ ewere obi ya sị mba aga m eme ya ga-erọ chineke ụka ọ bụ gị gburu onwe gị ma ọ ga-abụrụ na ị geghị ntị n'olu chineke ọ dị mkpa ka m mee ka unu marala ndị galesia ndị dị otu a ndị pọl zichara eziokwu ahụ si oju ije n'ime ya ma ma pọl tụgharịala azụ ndị ozizi ụgha ọdọ abịa ziewo ọ rafughị ahụ wee dele ihe eziriwo dapụ ebe ọ dị mmadụ ka onye lamụtala ihe niile mara mma nke ndị la eziokwu nke dịla la akwụkwọ nsọ ma ede họrọ si n'ihi ozizi ọdọwule nọdụ ga-esi ekwekwa nke mbụ a ịbụrụ onye ikpe ndema la ụbọchị taa kwee ka obi gị ndị asị gị ma ekpere eziokwu a ma ji n'ime ya n'ihi ji dịka nlụpụta chineke nsi dee ị ga-enwe ndụ ndị galeshia jụrụ ajụ pọl nsi derewa akwụkwọ laakwọ ndị galecia isi mbụ isi isii isi mgbe ruo na nke asatọ pọl se ọ gbagwujuru m n'anya nnọọ otu unu njisigbo n'ụzọ ndị iche jiri nwayọọ hapụ eziokwu ka m kpọbatara unu n'ime ya hapụ onye mbụ kraịst mmerụ na amara onye mkpọpụtara unu li ọchịchịrị tinye unu n'ihe nke eziokwu ya unu e ahapụ ya ugbu a unu alaghachikwa azụ na ozizi ochie ya ka nna unu wee jere ijele ya ma na-ekpere na ofufe adịghị mma megide ụkpụrụ chineke ọ bụ jizọs kraịst onye ahụ eziri unu mbụ ezi ya onye ahụ ziri ụkpụrụ kemgbe a kemgbe ụkpụrụ ebighị ebi ahụ ọ sịkwa gị ma ị jụọ ajụjụ ma ọ ga-asịkwala ịdagịla dịka onye galeshia taa jụọ ajụjụ ụzọ ka ochie ya ji ije n'ime ya chineke anyị adịghị abụọ na nwere otu chineke otu chineke a mbụ nna kpara na mmụọ nsọ atọ n'ime otu ndị nsọ eji wee ji otu obi alụ ọlụ nzọpụta mmadụ na ha sị gị jụọ ajụjụ okporo ụzọ ka ochie ya ahụ ji ije n'ime ya ọ ga-adịrị gị mma jụta ụkpụrụ chineke mee ihe ọ na-achọ ka ọ dịrị gị mma chọta ụzọ dị mma la mmekọta gị na mmadụ ibe gị ọ ga-adịrị gị mma ma a ga-asịla mma ya chọta ụzọ udo dị ijele ime ya ọ ga-adịrị gị mma enyi m nwoke ọ dị mkpa ka ị ghara ison isrel ochie sị mba aga m eje mgbe onye nwe gị nsị gị soo n'azụ ji ije lee eziokwu ahụ soo m n'azụ abụla onye nji ekweghị ekwe aga njem ọ dị mkpa ka ị mara na ekweghị ekwe nji eme ka mmadụ nwụọ pee ekweghị ekwe nji alụ ọlụ dịka ọrịa obi n'aja ọcha ọ bụrụ m aga m ekwe isoro jizọs bee ya n'ụzọ nke ndụ ka ọ bụ onye soro ya dị ndụ ndị enyi anyị niile ngaji ịhụ jizọs ka anyị ghara esi mba ga ama ahịa ka anyị ghara inwe okwukwe na mbibi ka ọ dịrị anyị mma adị m eri onye pụrụ ime ihe niile ka o meere anyị ihe kachasị mma ka anyị jee n'ụzọ si anyị jee ka ọ dịrị anyị mma n'aha jizọs amen amen onye mgbasa ozi Levi nwoke imeela n'oziọma ọma nke nyere anyị n'ụbọchị taa ka anyị wee jije eziokwu nke anyị ma jisie ya ike onye ọma na-ege ntị n'ime ụwa anyị nọ n'ime ya chineke ga-enyere anyị niile aka n'aha jizọs amen anyị na-arịọ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ na-eme ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com makwara na ị ike kụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 63 637224 oziọma nke taa ị nwere ike ige ya na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ na ndị gere oziọma nke taa amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo